ọtụtụ n'ime anyị na-ebi ndụ n'ime abụmọnụ ọtụtụ n'ime anyị na-akwa akwa alịlị na ha ejegharịchago ebe niile dị iche iche mana o ife nwere isi ma ọ maọbụ agamnihu na-apụta na ya bụ oke njenje ha na-eje n'ife gbasatalụ ịzọ ndụ ha maọbụ n'ịrụ ọrụ mmụọ ọtụtụ n'ime anyị bụ ndị na-ebi ndụ n'ime abụmọnụ ha na-arahụ ụra na-etetakwa n'ime abụmọnụ ha na eli nri na-eme ife niile dị iche iche ha na-eme n'ime abụmọnụ kedu ife m na-akọwa gbasatarụ abụmọnụ a a na-ekwu okwu Enwere ike, ike ngịnwa dị ndụ kịta enwebero ife abụmọnụ imetegoro na ndụ gị maọbụ nwebere ife ọbụla imetelu mmadụ ji wee bụọ gị ọnụ na ndụ gị ngwa gee ntị ụfọdụ n'ime anyị ka ndị bịalụghị ụwa ya bụ onye bịalụgo ụwa onye gị ụwa dịka ndị be unu si asụ ya ọtụtụ na-asụ onye bịalụ m ụwa ọtụtụ na-asụ onye lụrụ m ụwa onye ụwa gị nwere ike ọ bụrụ na o biri ndụ abụmọnụ maọbụ na o metere ife eji bụọ ya ọnụ n'ụwa nke gara aga o biri ndụ obicha ndụ ya na o meghe ife gbasara ya bụ abụmọnụ nke nwa dị ndụ kịta ya bụ onye bịara ụwa ya bụ ife abụmọnụ ahụ ga na-eme gịnị ga na agbata gị ụgwọ na ndụ nke a ịbịa tupu ngaba n'ihu biko maka ndị ga-eje n'igbe eji ezisa ozi ịkọ ọnụ bụ ikwu okwu ọjọọ biko ozi a abụghọ mmadụ niile ka ozi a dịrị mana ndị ozi a dịrị maalụ onwe ha biko ọ bụrụ na ị gafete ozi a ife a na-ekwu na ya amasịghọgụ mee nke ọma were nwayọọ gafenye ka ndị ya bụ ozi dịrị ghọta ife a na-akọ maka ya o nwere ndị ndị ụwa ha ndị bịara ha ụwa biri ndụ bite maọbụ meta ife eji wee bụọ ha ọnụ n'ụwa gara aga kedu ihe m na-akọwa o nwere ọtụtụ akparamagwa mmadụ ga-abụ ọ na-emeso mmadụ ibe ya ya bụ onye ọ na-akpasa akparamagwa abụọ ya ọnụ dị iche iche ikekwe onye ahụ amarụ na abụrụ ya ọnụ ikekwa ma ya manụ onye ahụ bichazie ndụ na ndị nke ọ bịara ụwa n'ụwa nke a ga-ebidozie taba afụfụ maka nyaba abụmọnụ a na-ekwu okwu ya nyaba abụmọnụ ga na-ebute ife isi ike ife anya mmiri ife ejeje ana ana mmụọ akpọrọmasị dị iche iche onye mechalụ mma ma a si akpa wee dịrịzie wee gaba dịka o si dị n'ụdị abụmọnụ abụrụ ya bụ onye o nwere onye ga-abụ imejọ ya ọ bụ onye ahụ ọnụ n'ụwa niile n'ụwa taa ụwa niile ọ ga-abịa na ọ ya ha amụta nwa maọbụ n'ụwa taa ụwa niile ọ ga-abịa na ife anya ha agarie nke ọma maọbụ n'ụwa taa ụwa niile ọ ga-abịa na ọ ga-anọ n'ịta afụfụ ọ bụrụzie na onye ahụ ogo uwe mepụghọ gbaa isie na ya bụ abụmọnụ ahụ abụrụ ya n'ụwa gara aga ndị nke ọ bịara ụwa kịta ga-ebido ịta afụfụ enwere ike ngị nwa bụ onye bịara ụwa iya ha ama na ụdị ife ahụ dị n'ụzọ gị ị na-ebe akwa na-atụ alịrị na ịlụchago ọrụ niile a na-alụ alụ mana ọ nweghị ife mfụrụ n'anya na-egosi na ịlụrụ ụdị ọrụ ahụ ọkwa na otu ụzọ ụzọ ife anyị na-ekwu okwu ya bụ otu ife n'ụzọ ife ndị dị iche iche na-eme na ọ bụrụ na imesịa ife niile gbaa mbọ dịka mmadụ kwesịrị ịgba n'elu ụwa ma emechakwa ife adị ka ọ dị ya bụ kabata n'ahụ ọkwa na ife akpatala eji ama ọkwa dị oke mkpa wee sị onye ọbụla maalụ na ịgba afọ onye ụwa adaghị ya n'aka ya bụike sepụka n'aka enwe n'ofe tupu ọ ghọọ aka mmadụ maka na ije ịgbalụ mmadụ afọ onye ụwa ife ndị a dị iche iche bụ ife kwesịrị na ị ga-ajụ na ya bụ afa malụ ụdị ndụ ya bụ onye ụwa biri malụ na onwere nwere akparamagwa ọjọọ ọ na n'ụwa gara aga malụ na o nwere onye ọ napụrụ anị ya n'ike o megburu nwaanyị n'afọ ime onwere ndụ ọjọọ dị iche iche o biri bụ ya bụ onye ụwa otu aka ahụ ka ejikwa wee na-agwa anyị bụ ụmụ agbara ọfụ kịta onye emesi n'ife na ọ ya ekwu ya eme maka na aka na-ekwu na ndị agbara na-ata afụfụ kedu maka mmekọta mmekọta maka abịaziela ọdịzi aka ya si na akparamagwa ndị nọ n'elu ụwa kịta na-akpakapụzi njọ karịa nke ndị gboo obi toluzie ile gụọ eze gị ọnụ ndị a niile na-emekọnata omekome a kedụzi ka onye ha ga-abịara ụwa n'ụwa ọzọ kedu e, njedebe ha kedu mbido ha ọkwanụ nya biko nwanne m onye kpara onye mekata omume ya sekwanụ ọwụrị onye mekata omume ya mee gịnị ya wenata aka maka ndị ị ga-abịala ụwa n'ọdịnihu ọ bụrụ na ụdị ife a dịrị gị kabake n'ahụ jechigha n'afa gbaa anya bụ afọ ọfụma malụ ụdị ndụ onye ụwa gị biri o nwere abụmọnụ sie kedu ụdị abụmọnụ ọ bụ ma ọ bụrụ na afa nwere ike ịkọwa nwuru gị ee eh, kedu ụdị abụmọnụ ọwụ onye bụrụ mana ọ bụrụ na afọ akọwagha ọrụ gị onye bụrụnụ maọbụ ebe o si ata na ụta maka na kịta anaghị agbachazi ife niile n'anwụ ka ọ ha kenenu m otu a maka na ndị be anyị si na otu okwu ezugolu nwata ma ife ịma ife ada ndị gboo baa fam